igbo igwen abia maman a anọ kan ụmụ ọma onye ekele a sị gị chukwu okike obi chukwu ka ike obiọma ha aka akpụmkpụ ekelele gị mma mma masị nchụ na ndị tụrụ ndanda ma jeghị na ndị eburu ikoro ala ji ekwuwa na